Gigi. balbọsị bụrụbo omenanị ndị ga-adeliva asụsụ m ga-adịlụ m nke ndị obodo ọzọ adịkwaliva anụ nke obodo famebi nke m amejikwana nke m wee mebi nke onye ọzọ e, ndị Igbo ka anyị sụba

ọkwa anyị na-asụrụ gị igbo ị na-asụrụ anyị oyibo onye igbo sụba igbo asụsụ igbo amaka asụsụ igbo asọkwu mụne asụsụ igbo amaka asụsụ igbo amaka asụsụ igbo amaka ekwana asụsụ igbo dị mma asụsụ igbo amaka biko sụba igbo n'asụsụ igbo amaka biko su igbo n'asụsụ igbo dị mma ịyala isi igbo jezie ga-asụba ife ọzọ nụ mbọsị ị ga-anata obodo yi a na-asụ igbo ị na-achagharị anya nụ akwụdolu mezigbo m wesu olu igbo obido sụbalụ m oyibo akwụdolu m ezigbo oyi m wesolu igbo ọsụbalụ m ingilishi oyi m kedu ka imeli kedu ka imeli ọsị m I am fine ka dị unu apụtakwala ọsịmụ m we are doing ya bụ ife wee wute m downloaded from nye ezigbo oyi m kedu ife mere ji asụzi ilu m oyibo ebe na asụlu gị igbo ọpụtalụ n'ịmara asụ igbo ọpụtalụ n'ịmara asụsụ asụsụ be nna ihe ojibo na mgbe anyị na-agụ akwụkwọ anyị sụọ igbo na kịlasị onye nkụzi abịaba anyị ịtali ị ma na mgbe anyị na-eje akwụkwọ anyị sụzi igbo na kịlasị onye nkụzi anaba anyị ego pamara ifefe akpọlịa papa asụsụ igbo wetoo ojezie gafiaba ị na-asụzi luva igbo ejezie ga kobe aka na famalasi ngilishi ị na-asụ luva igbo ejezie ga kobe aka aka ndị na-asụ oyibo oluzie ka asụba oyibo kpacha ya lebe anya ma fa marọkwa asụ igbo ọ bụla ife dị njọ wee dịlị nwafọ igbo na ọ mara asụ igbo n'elu ụwa onye igbo sụrụ igbo ọkwa anyị na-asụrụ gị igbo ị na-asụrụ anyị oyibo sobe asụsụ igbo asụsụ igbo dị mma ọkwa anyị na-asụrụ gị igbo ị na-asụrụ anyị oyibo mụta nwa kụziela igbo ka mmalị ka anyị si asụ ọkwa anyị na-asụrụ gị igbo ị na-asụrụ anyị oyibo asụsụ igbo amaka asụsụ igbo amaka ebe asụsụ igbo dị ụtọ asụsụ igbo amaka ịghọta asụsụ igbo dele gị mmanụ asụsụ igbo amaka asụsụ igbo dị mma asụsụ igbo amaka onye igbo sụrụ igbo asụsụ Igbo maka ọgbara ụmụ ịnọ afọ ine nwere onye masụ igbo ejisi ike ka fa ji anụ anụ ụfọdụ ijezila akwụkwọ were oyibo kọwaba igbo ichezie ga-afịaba arụnụ ịlụzi obodo ndị ọzọ bajekwala akwụkwọ mana asụsụ obodo va gafanchi wee gụzi akwụkwọ adịgbo ada biafra bịa kenele ka igwe igbo okwu n'ife nna n'ụwa juru mmanya ndị nwe m unu ga-emu n'olu ụfọdụ nne na nna anaghị asụrụ ụmụ ha igbo ụbọchị asụwa oyibo ụfọdụ nne na nna anara ezi ụmụ ha igbo ụbọchị emewe oyibo mana ha bụkwa ndị igbo ọ bụ ya kpatara ụfọdụ amara asụ igbo chaa ọ bụ ya kpatara o ejiri igbe mee ngala o ọkwa n'ife jọrọ njọ na onye ịkpa mara asụ igbo n'elu ụwa kemalụ amaghị igbo emeela ọtụtụ ụmụaka igbo amaghị na-enwere eke orie afọ na nkwọ afịa na-anọ ụbọchị na-anọ igbo jiri sọ nke ha ma bụ monde tuzdee wee ruo na sọnde nke ndị ọcha gwara anyị ndị nne na nna tụbara ụmụ kụzibere ha ebe ha si bịa maka na onye igbo na-amaghị ọfịa onye na-amara ebe bịa si abịa mmụọ ndị o na n'olu ndị o nwafọ igbo mara igbo ọ gwọkọra m n'ọnụ onye igbo sụba igbo n'asụsụ igbo amaka ọkwa anyị na-asụrụ gị igbo ị na-asụrụ anyị oyibo sụba asụsụ igbo n'asụsụ igbo dị mma ọkwa anyị na-asụrụ gị igbo ị na-asụrụ anyị oyibo igbo bụ enyi onye ji ya jisie ya ike ọkwa dị na-asụrụ Igbo ị na-asụrụ anyị oyibo ka anyị sụba asụsụ Igbo asụsụ Igbo amaka asụsụ Igbo dị mma o asụsụ Igbo amaka ịmụta nwa kụziere Igbo asụsụ Igbo amaka ka ha mara ka anyị si asụ o omenala Igbo ga-adị asụsụ Igbo amaka nke m dịrị m gwafa asụsụ Igbo amaka onye Igbo sụwa Igbo asụsụ Igbo amaka ụfọdụ ya lụgafe Igbo ma na-aza wee zabazie ingilishi ingilishi na-eme onye ọcha onye ọcha nọ be nne ya nne na nna ya nwale ya nwafọ igbo wee fichasị ya afọ igbo ihe wee sabazie nke onye oche nne nna ụwa ka ya. ofu oyimu nwoke afia bụ emeka na zazi Charles Brown tata ka ịmara ofu enyi m nwoke afia bụ onye buchi fichaziri onye buchi n'elu ụwa zaba Alfonsus Ọfịa bụ ụzọ na Zazi Donatus ọ sị na afịa nne ya bụzi Steven Donatus Steven ka ọ na Zazi anyị wee chọba ebe osimiri ya anyị amarozi ma ọ bụ onye Igbo ka ọ bụ onye Awụsa. anyị wee chọba ebe osimiri ya anyị amarozi maọbụ onye yoruba akọ bụ onye gana nwafọ igbo mụrụ anya o asụsụ igbo nnọọ na na na sabafọ igbo yinu na nkụ dị na mba n'ọnya ya ele mba eze ndị igbo na eze ndị igbo ọ bụrụ ofu ife n'ụwa ka mmalụ egwe na-egwu abụrụ ofu nnu asụsụ Igbo dị omimi nwanne m onye Igbo subi Igbo asụsụ Igbo amaka ọkwa na-asụrụ Igbo ị na Igbo onye ọcha Igbo onye ọcha mala ife ị na-eme nnu Ọkwa ọkwanye na-asụrụ gị igbo ị na-asụrụ anyị oyibo ife dị mma ike bụ Ọkwa ọkwanye na-asụrụ gị igbo ị na-asụrụ anyị oyibo asụsụ igbo dị mkpa o asụsụ igbo amaka o onye igbo sụba igbo asụsụ igbo amaka o ihe ala asụsụ gị ole asụsụ igbo amaka o na-esụba nke onye ọzọ asụsụ Igbo na asụsụ gị ga-anwụ asụsụ e mgbe ị ga-anatazi obodo ilu asụsụ Igbo ịfụ na ị obodo nụ asụsụ Igbo amaka asụsụ Igbo bụ ofu ka ọ dị niile ndị ozi pụrụ na-asụ Igbo asụsụ Igbo amaka ịmalụ na babụ imiteshọn asụsụ Igbo amaka ndị Igbo bụ ofu ka anyị dị n'ụwa niile ọ ife inwele ife asụsụ Igbo amaka asụsụ anyị ka anyị ji dị ebube asụsụ Igbo amaka onye jikwa n'asụsụ obodo ihe asụsụ Igbo amaka wee mebielu m asụsụ Igbo mbụ asụsụ Igbo amaka ama m nke m asụsụ Igbo amaka wee bịa mebie nke inu asụsụ Igbo amaka egbe belu ugo belu asụsụ Igbo amaka ndị nkụzi n'ụlọ akwụkwọ asụsụ Igbo amaka belu na ụmụaka anyị Igbo asụsụ Igbo amaka ọ bụrụ fasu oyibo ịbịaba na ịtalịlụ asụsụ Igbo amaka